Ọrụ ndị ozi isi nke isii mana mgbe ahụ mgbe ndị na-eso ụzọ Jizọs na-aba ụba ndị Juu na-asụ asụsụ Grik malitere ịtamụ megide ndị Hibru n'ihi na elefuru ndị inyom ha di ha nwụrụ anya n'ije ozi bụ ikere ndị Kraịst oke kwa ụbọchị ndị ozi iri na abụọ ahụ wee kpọọ ọra ndị na-eso ụzọ Jizọs bịakwute ha sị ọ dịghị ụtọ ka anyị rapụ okwu Chineke jere tebụl ozi kama ụmụnna anyị chọpụtanụ n'etiti unu ndị ikom asaa ndị a gbara ha ezi ama ndị jupụtara na mmụọ nsọ na amamihe ndị anyị ga-eme ndị isi n'ọlụ a dị mkpa ma anyị onwe anyị ga-anọgidesi ike n'ekpere anyị na n'ije ozi okwu Chineke okwu ahụ wee tọọrọ ha niile ụtọ ha wee rọpụta Steven bụ nwoke nke jupụtara n'okwukwe na mmụọ nsọ ya na Filip na Prokoros na Nikonia na Taimon na Peminas na Nikolas bụ onye antioch nke na-eso ụzọ ndị Juu ndị ha guzoro n'iru ndị ozi mgbe ha kpesiri ekpere ha wee bikwasị ha aka n'isi okwu Chineke wee na-aga n'iru ọnụọgụgụ nke ndị na-eso ụzọ Jizọs na-abakwa ụba na Jerusalem rinne oke igwe ndị nchụaja na-aṅakwa okwukwe ahụ ntị ma ebe o jupụtara na amara na ike ọ na-alụ ọlụ oke ebube na ihe ịrịba ama dị iche iche n'etiti ndị Juu ma ụfọdụ biliri n'etiti ndị sitere n'ụlọ nzukọ nke a na-akpọ ụlọ nzukọ nke ndị Libatin na nke ndị Sirini na nke ndị Alexandria na nke ndị sitere na Silisia na Esia ha na Steven na-ajụrịta onwe ha ajụjụ enweghịkwa ike iguzogide amamihe na mmụọ nsọ o ji ekwu okwu mgbe ahụ ha jiri aghụghọ wee rọpụta ndị ikom ndị sịrị anyị anụwo ya ka ọ na-ekwu okwu na-ekwulu Moses na Chineke ha wee kpalie ndị Juu na ndị okenye na ndị ode akwụkwọ wee bịakwasị ya jide ya kwubata ya na nnọkọ ikpe wee guzoo ndị ama ụgha ndị si nwoke a arapụghị ikwu okwu megide ebe nsọ a na iwu anyị n'ihi na anyị anụwo ya ka ọ na-asị na Jizọs nke a onye Nazaret ga-akwatu ebe a nwekwa omenala niile nke Mozis rara nye anyị n'aka ndị niile ndị nọdụrụ na nnọkọ ikpe ahụ mgbe ha legidere ya anya ha wee hụ iri ya ka ọ bụ irume ozi